AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa ugbu ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa m gị nwanne m nwoke na nwanne m nwaanyị onye nwere ohere ọma ịnọ n'oge awa ịṅakwa anyị ntị n'oge awa nke a chineke chọrọ ka anyị nụ isiokwu nke na-asị iweghachi ebube chineke iweghachi ebube chineke chineke kere mmadụ nye anyị ebube ya ma ọtụtụ ihe anapụla anyị ebube ya ọ dịghị chineke obi mma ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri abụọ na abụọ ebe ahụ na-asị otu a otuto nke ị nyeworo m ka m onwe m nyewokwara ha ka ha wee bụrụ otu dịka anyị onwe anyị bụ otu eluigwe ana m arịọ gị ka iwu ma mara n'olu m ugbu a dịka ị na-ekwu site n'ime m ntị ọbụla nke na-anụ okwu a n'oge awa arịọ m gị tupu okwu ya ga-abụ ka ị weghachi ebube na ndụ anyị n'otu n'otu n'aha jizọs amen jizọs nyere anyị otuto ya site n'okwu ya dịka anyị nụwara na mbụ kama ọ bụ mmehie na-emebi otuto chineke n'ime ndụ anyị akwụkwọ ndị rom isi atọ amaokwu nke iri abụọ na atọ ọ sị na mmadụ niile mehiewo na anyị adịghị erukwu otuto chineke adam na iv mehiere ha bụ nne na nna anyị nke mbụ chineke kere n'oyiyi ya were ebube niile nke ya tinye ha n'ime kama mmehie napụrụ ha ebube chineke tinye ha n'ọnọdụ ihere n'ihi na ha amataghị ndị ha bụ ekwensu bịara ghọgbuo ha wee zonarị ha otuto chineke mgbe ọbụla anyị na-eme mmehie anyị na-emeghere onye iro ahụ ụzọ ịbata buso anyị agha ma zonarị anyị otuto chineke mmehie na-akpa oke n'etiti anyị na chineke ekele dịrị chineke onye nyere anyị ọkpara ya jizọs ka ọnwụnwa iweghachi otuto nke adam na iv nyere ekwensu site na mmehie ha onye nwaanyị otuto ya o jikwa ebube na nsọpụrụ kpube anyị n'isi dịka okpueze ndị hibru gbara anyị ume na nka ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ ndị hibru isi abụọ amokwu nke asaa ị ga-ahụ na chineke na onwe ya ewerela ebube ya kpube anyị n'isi dịka eze. akwa aza isi iri ise na asatọ amaokwu nke iri ọ bụrụkwa na iwepụta onye agụụ ihe mkpụrụ obi ya chọrọ ọ bụrụkwa na ị na-eme ka afọ ju mkpụrụ obi e wedara n'ala ihe gị ga-awa n'ime ọchịchịrị oke ọchịchịrị gị ga-adịkwa ka etiti ehihie nke a pụtara na ọtụtụ nọ na mmehie agụrụ iweghachi ebube na ndụ ha na-agụ ha kama ha amaghị ihe ha pụrụ ime gị onwe gị nwa chineke onye ji okwu chineke onye nke matara na mmehie na-akpa n'etiti anyị na chineke ọ bụ ọrụ dịrị mmiri aga abụọ ime ka ekwensu gbara aka na ndụ ụmụ chineke ka chineke site na amara eweghachita ebube na ndụ anyị ọ dịghị chineke obi mma na mmadụ o kere eke na oyiyi ya ga-etufu ebube o nyere anyị site na mmehie ya mere ana m arịọ gị ọ bụrụ na ị ga-enwe mkpebi ịrapụ mmehie ụzọ ọbụla onye irobe ekwensu ji zonarị gị ebube chineke site na mmehie chineke anyị bụ chi obiọma ọ dịkwa na njikere ịnabata gị ma nye achịkwa gị ebube ahụ aza ya isi iri isii na abụọ amaokwu nke abụọ na atọ sị na mba dị iche iche ga-ahụkwa ezi omume gị ọ bụrụ na ị nwee mkpebi ịhapụ mmehie ọtụtụ mba dị iche iche ga-ahụkwa ezi omume gị eze niile ga-ahụkwa nsọpụrụ gị a ga-akpọkwa gị aha ọhụrụ nke ọnụ jehova ga-agụ gị n'ihi na eluigwe si na ọṅụ na-adị n'eluigwe n'iso ntu onye mmehie nke na-echegharị ọ bụrụ na ikpebie ịlaghachikwute nna gị jizọs kwere nkwa na ya ga-enye gị aha ọhụrụ ọtụtụ mba dị iche iche ga-ahụ aha ọhụrụ eze ga-enye gị naanị kwere ma tụkwasị ya obi ọ ga-eme ka ezi ihe ya nwee na ndụ gị ọ ga achịkwa ebube ya n'ime ndụ gị ọzọ ọ ga-emekwa ihe niile nke ịtụfuworo site na mmehie ọ ga achị gị ya ugbo okpukpo ọ gaghị ekwe ka ekwensu riwe otuto na ndụ gị ọ gaghị achọ ka ị bụrụ onye a napụrụ ya n'aka ya n'ihi na ọ naghị amasị ya mgbe ndị ya na-akpafu n'ụzọ mmehie ya mere o ji na-asị gị laghachikwute m nwa m otu ọ bụla ụzọ gị si lakpa mbie n'ime mmehie laghachikwute m anọ m na njikere ịnabata gị aga m agbanwere gị aha aga m enye gị aha ọhụrụ mba dị iche iche ga-ama na-enyela m gị aha ọhụrụ ndị eze ga-ahụkwa na-enyela m gị aha ọhụrụ aga m ewughachi ebube m na ndụ gị ọ dịghị ihe ọ bụla nke ị ga-achọ achọ n'ime m laghachikwute m were obi gị laghachikwute m anọ m na njikere ịnabata gị ebumnobi m bụ ka ọ dịrị gị na mma laghachikwute m nwa m lọghachikwute m jizọs na-akpọ anyị oku n'oge awa nyochaa onwe gị mara otu mmehie si na ke n'etiti gị na chineke nyochaa onwe gị mara otu mmehie si anapụ gị ebube nke chineke nyere gị ọ bụrụ na ịnyocha onwe gị n'ozuzu oke ị ga-eji obi nwụta laghachi chineke ọ nọkwa na njikere nabata gị sụchaa gị dị ka akwa mee ka ajọ omume si n'ime gị pụọ mgbe ị na-eme otu a ọ ga-eme ka ebube ya laghachikwute gị a sịkwala na ị gaala ọtụtụ mgbe n'ime mmehie atụla egwu nwanne m nwoke atụla egwu nwanne m nwaanyị echekwala ihe mgbu nke ị nwerela n'ụzọ gị na mmehie atụla egwu gị onye nke kraịst nwanne anyị nwanyị queen grace okechukwu imeela na ndụmọdụ nke inyere anyị anyị bụ ka chineke nyere anyị niile aka amen anyị na-asị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ igbo n'ọnụ nwayọọ onye ọma na-ege ntị mgbe ndị ọbụ abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi aka m ga-esi n'aka jehova bịa onye meworo eluigwe n'ụwa n'ụwa inye aka m ga-esi n'aka jehova bịa onye meworo eluigwe seventh day adventist church kwaya ọsụsụ amaụkwa unu emeela na-echekụtara anyị na inye aka anyị ga-esi n'aka jizọs bịa anyị na-arịọ chineke ka ọ nọnyere unu ka mara ya bara n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye mgbasa ozi ejikerewo ekele n'ime chineke ana m asị ka ngọzi chineke gaa n'iru ịbụ nketa nke anyị n'aha jizọs amen n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'isiokwu ọzọ nke mara mma nke na-asị ikike nke mkpebi ikike nke mkpebi tutu anyị aga n'iru ka anyị kpee ekpere nara ekele onye ezi omume anyị chọrọ ileba anya gị n'ụbọchị nke taa n'okwu gị nke na-asị ikike nke mkpebi nyere anyị aka ka anyị wee mata ikike anyị nwere ma ti ya n'ọlụ gọzie anyị gbaa anyị ume were nkwara ngwa ọlụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị eze nke abụọ isi asaa amaokwu nke atọ wee rue na nke anọ ndị eze nke abụọ isi asaa amaokwu nke atọ wee rue na nke anọ okwu chineke si ma ndị ikom anọ bụ ndị ekpenta nọ n'oghere ọnụ ụzọ ama ha wee sịrịta onwe ha gịnị mere anyị onwe anyị na-anọdụ n'ebe a ruo mgbe anyị nwụrụ ọ bụrụ na anyị asị anyị ga-aba n'obodo oke ụmụ dịkwa n'obodo anyị ga-anwụkwa n'ebe ahụ ọ bụrụkwa na anyị anọdụ n'ebe a anyị ga-anwụkwa ma ugbu a bịa nọ ka anyị daba n'ọnụma ụlọikwu siria ọ bụrụ na ha edebe anyị ndụ anyị ga-adị ndụ ọ bụrụkwa na ha eme ka anyị nwa anyị ga-anwụkwa ka onye nwe anyị gọzie ngụpụta na jizọs amen cheta na isiokwu nke anyị na-eneba anya na-asị ikike nke mkpebi nwanne m nwoke nwanne m nwaanyị akụkọ anyị ga-eleba anya n'ime ya na-asị akụkọ ndị ekpenta anọ ndị a bụ ndị ekpenta ndị ajụrụ ajụ okwu abụ ekpenta ịnọ narị ya maara nọ ndị akpara iche ndị akpara oke ha enweghị mmekọrịta n'ebe ndị mmadụ nọ nke a na-eme mgbe ndị eze siria onye amaara dịka ben hadad na-alụso ndị izrel ọgụ ndị samaria n'ezie ọ bịa na-emekpa ha arụ ọ bụ onye bịara nụ gbaa obodo ahụ gburugburu nke bụ na ndị samaria nwere ike ịpụ n'ozi n'ihi na ọ bụrụ na ha pụọ ndị iro ha bụ siria ga-egbu ha n'ihi nke a o wee mee obodo wee nọdụzie n'otu ebe ọ dịghị ihe na-abata abata ọ dịghị nke na-apụ apụ ego adịghị eze ihe oriri adịghị eze ọ dịghịzi onye nwere ohere ịga n'ugbo ya jee nweta ihe ọ kọrọ n'ubi ụjọ dị n'ebe niile onye ọbụla nọ n'egwu onye ọbụla nọ n'ụjọ n'ezie nke a mere ka oku agụrụ wee dị oke nwụ. n'ezie dịka a na-akọ ya ị gaghị aghọta ihe m na-akọwa ọ bụ eziokwu na anyị bụkwa ndị ga-asị na agụụ dị na ihe isi ike dị mana achọrọ ịgwa gị nwanne nwoke nwanne nwaanyị ihe isi ike dị n'oge a nke m na-eme ka ị mata ọ dịbeghị o rubeghị n'obodo a nke anyị nọ n'ime ya n'ihi na n'elu dịka onye eze na-aga n'iru ka anyị leba anya na ndị eze nke abụọ isi isii malite na amaokwu nke iri abụọ na asatọ akụkọ a malitere ebe ahụ na ndị eze nke abụọ isi isi o rugo na otu ụbọchị ka onye eze na-aga n'ụzọ ka ọ na-aga n'ụzọ otu nwaanyị wee gbapụta ya wee jide ya si ya onye eze bịa kpeere m ikpe a bịa kwuoro m ọnụ m onye eze si ọ bụ gịnị ọ bụ gịnị ka m ga-emere gị ọ bụ agụ ama m na agụụ dị dịka ọtụtụ ndị ọchịchị anyị na-ekwu ama m agụụ dị a na-ebute ọtụtụ ihe iji nyere anyị aka <laughs> mana onye eze si ọ bụ gịnị nwaanyị wee gaa n'iri kọrọ ya akụkọ si ya n'elu dịka ị maara na agụụ dị n'obodo a lee n'ihe merenụ na mụ onwe m na otu nwaanyị anyị mere mkpebi si n'ihi agụụ ahụghịzi ihe a ga-eri ihe oriri adịghịzi n'ụbọchị taa ma onwe m ga-akpọta nwa m ka anyị gbuo nwa m nwoke ka anyị gbuo rie ọ bụ na ịricha ya ụbọchị ọzọ ị ga-akpọta nwa nke gị nwa ka anyị gbuo ma onwe m wee kweta ewee kpọrọ nwa m wee gbuo anyị wee rie ya eze tie e, rie mmadụ ọ yes ee ngwa ngwa ha richara ya o rugo n'ụbọchị taa m wee sị ya kpọtakwa nwa gị nwoke ka e gbuo dịka e gburu nke m n'echi gara aga ọ mba bịa gwa nwaanyị a ka ọ kpọta nwa ya ka e gbuo ah, onye eze tie ewu o ruola nke otu a na mmadụ na-eri mmadụ ibe ya na mme ga-akpọpụta nwa nwa ọ mụrụ n'afọ ka e wee rie n'ihi agụụ n'ezie onye eze wee tie mkpu ile anya na ndị eze nke abụọ isi isi amaokwu nke iri abụọ na asaa o nwere ihe onye eze mere tọm ụtọ onye eze tie el chineke onye pụrụ inyere anyị aka ọ gwara nwaanyị mụ onwe m apụghị inyere gị aka ọ dịghị ihe m pụrụ ime kama na onye pụrụ inyere anyị aka bụ naanị chineke ọtụtụ n'ime anyị na echesị na ọ bụ ndị ọchịchị ga-enyere gị aka nwanne m nwoke ọ bụ na olileanya gị na ndaberesi ike gị bụ n'ụwa bụ na ndị ọchịchị ịbụ onye na-amaghị ihe ị na-eme n'ihi na ọ dịghị enyemaka ọbụla nke pụrụ isite n'aka mmadụ abịa ọ bụ naanị n'aka chineke ngwa ngwa chineke kpaliri mmụọ ha pụrụ ka ha bụ ndị nwe ike mere gị ihe n'ezie onye eze amaghị ihe ọ ya eme o tinye mana dịka okwu chineke si mee ka anyị mata mgbe akụkọ a rụkwara olu chineke ntị maka ụfọdụ na-asị na ọ dịghị ihe chineke pụrụ ime n'ọnọdụ a nke anyị nọ n'ime ya n'obodo a n'ezie udo adịghị ebe niile ntigbu nri adịghị nchekwa adịghị ebe niile na-agba agharaghara ọ bụ naanị chineke pụrụ inye anyị ogbugbo ọ bụkwa naanị na ndị o ji akwala ngwa ọlụ bụ ndị pụrụ imete nke a akwụkwọ nsọ mere ka anyị mata ebe anyị were ihe ọgụgụ anyị ọ bụkwa n'oge ahụ ka ndị ekpenta nọ cheke enu ebe ọ bụ na ndị ahụ zuru oke na-egbu nwa ha na-eri ga-eze maka ndị ekpenta na-enweghị na-enye ha gị nwa bụ onye ọgaranya ọ na acha gị alụ maka ndị ogbenye mana otu ihe m maara bụ na chineke na-echeta onye ọbụla nwanne nwoke ebe ọbụla ịnọ jehova na-echere gị echiche ọ na-echere gị bụ echiche udo ọ gaghị ekwe ka agụụ gbuo gị n'ọnọdụ anyị n'ime ya n'ihe isi ike a jehova ga-aga n'iri nọnyere gị na jizọs amen n'ezie akwụkwọ nsọ mere ka amata n'ebe a were ọgụgụ anyị na isi asaa amaokwu nke atọ wee na nke anọ na ngwa ngwa ndị a mere ezi mkpebi mkpebi ha mkpebi nke ụmụ nwaanyị a dị njọ ejina maka ọnọdụ ọjọọ tinye aka n'ihe ọjọọ ejina maka ọnọdụ ọjọọ nke obodo anọ n'ime ya wee bido na-akwagharị iko gị bụ nwaanyị gị bụ nwa okorobịa ejina maka ọnọdụ ọjọọ gị bụ nwaanyị nụgoro di ị na-adakwuru nwoke ọzọ ka ị wee gboo mkpa n'ezie mmehie ka ị na-eme mana ndị ekpenta mere mkpebi bara uru ha sị anyị nọgidesi ike n'ebe a anyị ga-anwụ anyị sị ka anyị babata n'ime obodo n'obodo anyị ọ dịghị ihe dị ya ka anyị gakwuru ọbụna ndị asịrịa ha dobe anyị ndụ anyị ga-adị ndụ ha gbuo anyị egbu ọfụ ọnwụ a ihe m na-agwa gị bụ agbanyeghị ọnọdụ ọbụla nke ị nwetara onwe gị mkpebi gị bụrụ ezi mkpebi mkpebi gị bụrụ dị ka nkwale nke chineke si dị ngwa ngwa ha gara obodo ahụ jehova ji ọbụnani ndị ekpenta ndị agụpụrụ agụpụ wee lụọ ọrụ dị ukwuu n'ezie na ndụ gị ị ga-emeriri ezi mkpebi ị ga-emeriri ezi mkpebi a nwanne anyị nwaanyị esta mere ụdịrị mkpebi a ọ bụ na ị gaa na-akwụkwọ esta isi a na amokwu nkiri na esi mgbe ọ gbajuru dọrọ na ndụ ya ọ gwa ụmụnne ya kpee na ekpere bụ n'ọnụ ọnụ ma onwe m ga-agakwuru onye eze mgbe e megoro mkpebi na a ga-ebibi ha ọ sị m ga-aga ọ bụrụ na m ala n'iyi ka m laa n'iyi ọ bụrụ na o rubeghị na ogo nke ndụ gị ime mkpebi si kama ọ bụrụ na ọ ga-ala ka m laa n'iyi ma ya bụrụ na ezi ihe a na m metere ya n'ezi achọghị ime ka ị mata na go onwe gị ga-abụ onye ga-aga n'elu ị na-abụ onye nke ọnọdụ gị ga na-akawanye njọ n'ezie ọ dị oke mkpa na mụ na gị ga-agba mbọ fụ na mkpebi anyị ga-abụ nke dị mma a ndị ekpenta maara sị na okwu Chineke kwuru n'akwụkwọ abụọ ma isi iri abụọ na atọ amaokwu nke ise asịkwarị na m aga ije na ndagwurugwuru onye ọnụ ọ sị na m ga aga m atụ egwu ihe ọjọọ ọbụla ọ gaa n'iru wee sị na amaara m na ọ ga-emere m usoro ọ ga-edobere m nri na usoro n'anya ndị na-akpagbu m jehova rọpụtara ha nri ọbụla dị n'aka ndị na-akpagbu ha ngwa ngwa ha ruru ebe ahụ jehova rọpụtara ha ihe oriri akwụkwọ samuel nke mbụ isi iri na abụọ amaokwu nke iri abụọ na abụọ okwu chineke mee ka mata jehova sịrị n'ihi aha m agaghị m ahapụ ndị m n'ihi aha m agaghị m ahapụ ndị m agbanyeghị ọnọdụ ọbụla anyị nọ n'ihe ma ezi mkpebi isoro chineke ime ezi mkpebi isoro chineke chineke agaghị agharịpụ gị chineke agaghị ahapụ gị gịnị ka ọ na-atụzi anya n'aka anyị ọ bụ ime ezi ihe ọ na-atụ anyị n'aka ahọrọ ụzọ dị mma n'ụbọchị taa kwee ka mkpebi gị agbanyeghị ọnọdụ ọjọọ anyị nọ n'ime ya bụrụ inye chineke otito bụrụ ime ihe chineke na-achọ dịka chineke napụtara ọbụnanị ndị ekpenta ha esite n'aka ndị ekpenta wee zụọ obodo niile nri jehova pụrụ isi n'ihe nta ahụ ị na-eme jehova pụrụ isi n'aka gị mee ka udo bata n'ezinụlọ gị mee ka obodo a nke anọ n'ime ya bụrụ nke ga-agbanwe naanị ihe ọ chọrọ bụ ma ezi mkpebi mgbe ị na-eme ezi mkpebi jehova ga-eme ka ezi mkpebi apụta ìhè ka onye nwaanyị nyere anyị aka n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen narị ekele onye nwanyị n'ụbọchị taa anyị na-eme mkpebi isoro gị anyị na-eme mkpebi si na ọ ga-adịrị anyị na mma na a ga esi n'aka anyị mee ka gburugburu anyị dị mma onye nwe anyị nyere anyị aka ekpere ka anyị mee mkpebi ọjọọ a sịkwa dị na-enwe mkpebi ọjọọ anyị megoro n'ime ndụ anyị kwe ka anyị si n'ime ya pụta ka o wee dịrị mkpụrụ obi anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen amen amen onye mgbasa ozi chinedu alọm imeela n'ozi ọma nke pụrụ iche nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka chineke gbaa gị ume ka mmụọ ozi chineke na-edu gị n'ihe ọbụla nke ị na-eme imeela onye ọma na-ege ntị mara na ọbụla ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi dị ya si bịara anyị n'ụbọchị taa ka anyị ji na-asị ọ bụrụ na ọ masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na -ega akwụkwọ nsọ Chineke gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nye anyị nri nketa nke gị zuru anyị n'ụbọchị nketa amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo